abụ ndị Igbo etinye anyị na-aga ebe anyị na-eme ihe onyonyo anyị nashọnal epik hmm. a na-agagharị n'ime ọhịa na-enwe ihe anyị ji eme ihe onyonyo nke anyị ji akụzi ihe dị agha iwepụta ihe ndị a ndị Igbo ekunye abatago n'ime ubi ebe a kụrụ mkpụrụ osisi dị iche iche ebe a kụrụ agbụgbọ dị iche iche mana nke anyị ga ewepụtakarị abụ bụ nke a na-akpọ ụgụ ụgụ anyị na-eri keere m ofe nye m ụgụ onye ọbara na-anọ ọla ha ụgụ anyị na-ekwu okwu ya lekwe nke gịnị nwa nke arịgịrịgị ya nke na-epu ite epu ite kwuhi na otu o si gịnị asa mmanụ soro m na-abịa nke bụ ụgụ ahụ a na-ekwu n'olu ndị iti a na-akpọ ya lutet pumpkin ụgụ kedu ihe ụgụ kedu ihe wụ ụgụ ụgụ bụ nnukwu ahịhịa eji esi ofe eji agwọ ji eji agwọ ogede eji agwọ ihe niile ọ na-enye ọbara ihe dị iche iche ka ọ na-arụ ndị anaghị ata anụ ma ihe dị iche iche a na-asị ha tawa ahịhịa ọ na-akachasị gịnị ụgụ ọ na-eme ka ọbara ọbara gbagote inwe ụmụaka ndị na-arịagharịsị sịsị ọbara anụ anụ n'ahụ ọ bụghị ihe niile bụ ihe ụlọ ọgwụ ọ bụrụ na ị were ụgụ a gbara akụ ma ole na ole sachasịa mmiri fụọ ya ituwe ha ọbara ha ga-eme gịnị agbagote eji esi ofe aga m egosi unu gịnị mkpụrụ ụgụ lekwenụ ka esi ebe ya bụ ụgụ ị gaa n'ahịa nye m ụgụ nye m ụgụ ọya dị ya ụfọdụ ama na ụgụ nwere gịnị ogbe a ga-egosi unu ogbe ya gosizie unu mkpụrụ ya ebe esi enweta ịbụ ahịhịa ụgụ ụgụ a mikwara ebelebe lekwe ụgụ kwụsịgoro ụgụ a ebe niile ọ mịkasịrị dịkwa nke a mara anyị ga-eburu ụgụ a gbuwa ya gosi unu gịnị ụgụ na ihe eji eme nke a ka a na-akpọ gị ogbe ụgụ maka ndị na-ama ha ka ogu si bido ọ ebe a ogbe ụgụ mkpụrụ ya dị n'ime ya ka a na-eji akụ wee nweta ụgụ ụgụ ụdị ụzọ na-abụ o nwere oke nwee gịnị nwee nwunye nke nwunye nwoke na-amị ogbe nke oke ewu nke a na-eji gịnị esiri ofe maka ịbịa wepụ nke na-achọ imi ogbe nwere ike ime ọ gaghịzi amị ya ogbe nke ka ị ga-esi gba ka ha na-epulite n'ọnụ ụgụ ka ị ga-eji ama nke bụ nke nke na-amị ogbe na-enwe nkịrị nke na-anaghị amị ogbe na-emepụta ifuru gba okpokoro mgbe a gaghị mara ihe dị iche na ha anyị ga-egbuwa ka ụnụ hụ otu ụgụ with action a na egbu ya wụ ụgụ ugbu a ka anyị hụke n'otu mkpụrụ ya na-abịa eo oh, ọ chaziri achazi hmm. Hey. ọ bụ ụgụ ka a na-egbu ugbu a ka anyị ihe dị n'ime o oh, nke a gbara agba o ka ka na-akpọ mkpụrụ ugwu mkpụrụ ụgụ a a na-esi ya esi esichaa ya kụchapụ emepe ime ya na-eri ya ọ na-agwọ ọrịa obi ọ na-emekwa ka anya hụ ụzọ karịa ka o si ahụ ọ na-eme mmadụ ọ gaghị adị na nka ọsịsọ ka a na-asị mmadụ ị na-ata ya onye a aka aka ọsọ ọ ga-eme gị gị na-agba gịrịgịrị mgbe ọbụla ahụ gị ọ na-emekwa ka ọkpụkpọ sie ike ọtụtụ ihe ka a na-enweta n'ogbe ụgụ ihe niile gbasara ụgụ dịcha mma lee n'ogbe ya lee ka o si esuchichie o dịka tawa ya na ndụ ị chọrọ ka ị kụọ ụgụ ọhịa ka ị ga-ego nwee ike kụọ mkpụrụ iri ma ọ bụ ole ụgụ a mịa ya gbasasị ebe niile nwee ike mịta ogbe ruru ka ị na-aga akụtanwu o ike ogbe ya ruo narị otu a ka ụgụ si dịrị mkpụrụ ụgụ ogbe ụgụ akwụkwọ ụgụ na ọtụtụ ihe niile eji ụgụ eme <laughs> anyị sie ya anyị ga-eri ya ka ahụ daa eji. igbe kulie na-aga n'ihu iwepụta ọtụtụ ihe ndị a ị na-aga ahụ ebe ọbụla ruo ma gịnị ịbata kpọmkwem ebe ọ na-eme n'ala Igbo ka anyị nọ anyị ga-ere aga n'ihu iwepụtara ụlọ ụfọdụ ihe ndị unu na-ama emechaa nke ogo anyị ga-egosikwa ịnụ osisi ọha na akwụkwọ ya ọha eji esi nwaanyị eme ofe ọha nwaanyị mgbe ofe ọra <laughs> nke ọbụla bụla kpọrọ ya gịnị egbere egbewe gịnị ofu ihe ahụ dịka m si kọwapụta ụgụ a a na-arachakwata ihe ụmị ya ị hụrụ ebe a a na-aracha ya Hmm. ọ tụọ ya o a na-aracha ya ọ na-eme gịnị baa n'ime ọmị mekwe ka ọ kpọsi ike na-edozi ahụ ịpụta ahụ gị na-eme polina polina ọ na-eme ka ahụ na-eme yonyom otu ụgụrụ nọ ịracha ahịhịa pụta agaghị amakwa na ụgụrụ na-ebu gị hmm. a na-ejikwa azụ ya wepụta ya eme ndị na-eji ya dobe ihe ndobe ụfọdụ na-ejikwa ya wee chee ogo um, ọjị ụfọdụ na-eji ya ụmụazị na-eji ya wee tụọ ihu ekpo ha ji agba mma a na-eme gịnị oge ekeresimesi ihe egwuregwu a na-ejikwazi ya wee mee ihe na-etinye n'ukwu osisi ya enwe ike melita ọfụma ụmụazị na-ejikwa ya rụọ ụgbọala ha na akwụ rụọ ụgbọ epepe ihe eji eme ya gịnị ọ buru ibu